bụ ọmara m ụbọchị afịa ọgwụ o nwere ike ịwụ ụbọchị eke mana taa bụ fraịde na ụbọchị oyibo anyị bụ ndị nọ na mba ofesi USA abịakwa ọ ikoro ka ị na-anụ ikoro na-akụ ụka anyị wee kparịa ụka dịka ndị Igbo ikwu ka o so esi dịla anyị mma dịla agbata obi anyị mma onye na-ekwu ugwu maazị oke ụkọchukwu ndị mụ na ha ga akpata atagbu. maazị keke odeluga maazị maazị ejike ọbasi ndị be anyị maazị Austin ọkaigbo anyị echigatakwa ka anyị si eme izu ụka ọbụla ka anyị na ụnụ kparịa ụbụbọ ịtụne uche ịma ka anyị ga-esi wee bi wee biri n'udo mana ka o si mee onye ọbụla bi n'elu ụwa dum mmadụ bi na-ebiro n'okpuru okwute ga-aghọta na ụbọchị adịrọzi ka ọ dị mbụ na mba ụwa niile onye ọbụla na-agbagharị steeti ọbụla ndị ọchịchị ọbụla ma ndị nọ n'etiti ma ndị nọ n'ime obodo ọ ka a ga-esi wee mee e wee gwọta ndị mmadụ zọta ọtụtụ ndị n'ihi nje ọrịa a na-akpọ covid-19 virus covid-19 a na-akpọkwa ya n'afọ ọzọ corona virus anyị akpaana maka ihe a ụbọchị ndị gara aga anyị ga-amalitekwa na-agakwa n'iru ịkpa maka ya ine n'anya ịtụnye uche ka ndị be anyị si akwadobe na mba afrịka ka o si kacha nke n'ime obodo bụ naijiria na n'ala igbo anyị ga-ene anya ka ndị ọzọ si akwado ka anyị si kwado ife na-emenụ n'ebe ndị ọzọ na ife anyị kwesịrị itinyegachi uche na ya mana nke ka nke kedu ife anyị ga-amụta n'ife na-emenụ o nwere ife dị mma ka anyị mụta ọ ga-abụ nke a gasịa ka osisi ọzọ na-abịa ghara ịlụ anyị n'anya ka anyị na ịkọnyenene ya bụ ife ife anyị na-anụ n'ife na-eme na naijiria bụ ka ọtụtụ steeti na ndị na-achị steeti ahụ ndị gọvanọ si akwado ọ bụrụ na anyị na-anya n'ala Igbo anyị afụna ife ụfọdụ ndị Anambra steeti na-eme ha na-egosi na Facebook na ife onyoko dị iche ma nke ndị ABS na-emelụ ha ma nke steeti gọọmenti a na-eti anyị afụgokwa ka ndị Abịa si kwado fụ ka ndị Imo si kwado ndị Ebonyi mụnwa afụbe mana ana e, m enwe nchekwube ma ọ bụ e, e, na-atụ anya na o nwere ife ha nwa na-eme ka ị ka ndị Delta na ndị River anyị afụ na ụfọdụ ife ha na-eme mana nke na-atụ anya awụ na ifụlụ ife a na-eme na legos fụ nke a na-eme na Borno fu nke a na-eme na na Kano idezi anya ebe ahụ dịka mba awụ mba dị iche iche etu esi kwadobe um, ụkọchukwu Austin o nwere ihe ị chọrọ itinye maka ya bụ okwu ihe m chọrọ ịna-akpụ m anya ka ị na-agụsị aha obodo ndị a steeti ndị a n'obodo anyị na Naijiria na-akwado ihe m na-ahụ n'obodo dịka legos Ondo Yola na gọvanọ ndị na-achị steeti ndị a agbaala mbọ ịrụ ihe a na-akpọ eh, pop-up hospital ewere eh, ihe eji eku enyere mmadụ aka iku ume a na-akpọ ventilators or respirators tinyegasịa ọtụtụ ụlọọgwụ ndị a ụlọọgwụ mberede ndị a arụrụ ha rụpụtara nwere ihe dị ka akwa ihe ruru narị ụfọdụ narị abụọ narị atọ narị ise m na-ajụ ọ bụrụ na ile ha anya ihe a na-egosi onyonyo tele na ihe a na-egosi na ịntanetị ebe niile ndị a adịka ihe ị nwere ike hụ n'obodo oyibo wee na-ajụzi ajụjụ ya bụ n'eziokwu eziokwu na ndị na-achị steeti ọbụla na Naịjirịa nwere ego nwee akọ na uche nwee ike ime ihe ndị a kemgbe na-ajụzizi ọ bụ gịnị jizi kemgbe na anyị agbabeghị mbọ rụpụta ụlọ ọgwụ ahụike ndị nwere ihe ndị a iji na-egbochi na-enyere ndị mmadụ aka gịnị kpatara na ọ ga-eji bụrụ naanị mgbe e nwere nje ọrịa na-egbu ụwa niile ka ndị na-achị achị dị n'ụra mana ihe ọzọ itinyekwa ọnụ bụkwa ajụjụ m onwe m na-ajụ gịnị mere o ji bụrụ steeti ole ma ole ndị gịnị mere na ahụbeghị ihe dị otu a na Abuja gịnị mere na ahụbeghị m ihe dị otu a ma ọbụladị na steeti steeti ndị dị na ọwụwa anyanwụ naijiria bụ kamacha n'ala igbo anyị ọ na-akpụ m anya ihe ndị a ihe ekwesịrị ịjụ ajụjụ ọha ndị naijiria kwesịrị ilite jụọ ajụjụ si ihe ndị a na-eme ugbu a ọ pụtadịrị na mma agụba adịghị nkọ ka ọ bụ na mgbeke amaghị isi ala daalụ maazị uh, uh, maazị ejike ọbasi onwe ihe ị ike itinye na nke a maka ka ọ na-ekwu mụnwa na-eche na ndị be anyị na-asị na mberede ka eji ama dike ọ bụ na mberede bụ ife dakwaziri ewee na-ama na ya ewu dike ihe ndị Igbo na-akpọ mmadụ ebi obe o ruole mgbe anyị ga-ekweta anyị bere obe n'ihi na ile anya obodo dị iche iche ọtụtụ n'ime ha enwerughị ego ka obodo Naijiria chi ha bịa ha ewere nwayọọ mejie obodo jikwaa onwe ha mejie ihe ya dị mma ọ eziokwu ọ na-adị mma onye ọbụla ahụrụ eze ya emeghe ọnụ ọ bad leadership ọ bad leadership bad leadership bụ mmadụ onye onye rigoro na-achị ọchịchị ọjọọ agba ya nkịtị ndị gbara ya nkịtị so dewe obodo otu obodo dị n'ihi na ile anya ka obodo Naijiria chi mgbe onye dịka prezident Yar'Adua nyara nnukwu ọrịa gaa ala bekee tọ a na-asị bulata bulata bulata bulata eburu ngwa ọrịa niile bula asụrọ bukpuo ya ebe ahụ n'oge na-adịghị anya nwoke ahụ nwụọ ma ọ rụkwa na eziokwu nọ mgbe ọ maka enweghị na ihe a na-ama bụ eziokwu na Naịjirịa manya m na-atụnye ọnụ na ewu ọ wụrụ nọ obodo ga-abara onwe ha uru ọ ihe aha na-eji anyị na nsogbu ụdị maka na ile bido na Kano ruo Port Harcourt bido Lagos ruo Maiduguri na-enweghị otu ebe ị ga-akpọ mmadụ gaa sị onye ahụ bata ebe a ka a gwọjie ya ọrịa ana m echeta mgbe e, prezident ndị india nwụrụ e, e, Indira gandi. marakwa afọ ole ihe a mere mgbe ahụ india emepebeghị anya otu ha si mere ugbu a ka a gbara ya egbe niile ahụ a na-asị bute Germany ndị india si onye ọbụla zuo ike anyị ga-agwọ ya n'ụlọ anyị agwọkwana ya ji na ha gbara mbọ ma oge ya ole lee prezidentị unu nwere ugbu a ọkọkọ ya agbụsịgba ya na ya agawa London anything ya agawa London otu ahụ ka o si dị ndị niile gbara ya gburugburu eh, eh, rukwe na steeti niile gọvanọ eh, senetọ House of Re nke ọbụla ihe mere kpam ya gbara gawa ala ihe a ụkọchukwu Austin kwuru ugbu a lezie n'anya mberede abịa n'oge na ego apụtala arụwa ego ahụ pụtara na ele ebe ọ nọ kemgbe echi so ọ na-ekwu uwe eziokwu ọ anyị bere obe n'obodo maazị odeluga ọ pụtara na ndị gọvanọ na-achị steeti ọkacha na steeti mmalite anyanwụ bụ ndị ọgbanamaanwụ di ya kedu ife iche hmm. mba ndị kwuru okwu kwuru ncha maka na ofu ife na-ajụzi na eh, na steeti ọbụla n'ala Igbo enweghị ụlọ ọgwụ ebe a na-azụ ndụ dibia oyibo ya bụ ozi ya ịtọ maka enwere federal ọ bụ na ọ bụ teaching hospital nke federal ọ bụrụ teaching hospital nke steeti university ọ bụ na ọ bụrụ nke afọ enwe nke a na-akpọ federal medical center ọ na-bụ na ọ nwere n'ime ndị ụlọ ọgwụ ndị a niile nwelụ ụdị labụ abụ a ga-eje wee na ene rụrụ ife mberede ada ọ na bụ na be nwerọ ụdị ebe a na-azọ ndị mmadụ ụdị na-ebute ya bụ ndị umeghe na-achụzi ọkụ na a ga-eti ife igwe oyibo wee na-ekurufe ume ọ bụrụkwa ntata ka anyị fụbalụ ọhịa dị iche mgbe ekpenta bụ nsogbu ya mgbe ụkwara nta nsogbu na-agwụ ya be anyị nwee ebe na-edozi, e maka na ike ọgwọ na-agha akara aka ife abụ si na abịa na korona ka afịa bụ taa o nwee mgbe afịa bụ ebola nwee mgbe afịa bụ lasa nwekwa mgbe afịa bụ yelo fiva si nazie ọya ndị iche iche na dịbe anyị abịa nwere ndị kọmiti ndị na-afụ maka kọmuniti medsin ya bụ ndị na-afụ maka ichekwa obodo na ife gbasalụ ofe oyibo na-akpọ pọblik helt ọ na-abụ n'ụdị na anyị adịrọ nkwadobe n'ife o gosi maka na ọ bụrụ iwepụta ego kịta gbapụ obodo oyibo ụfọdụ n'ime foto a na-egosi unu nne na-achọpụsịrị ya akwụkwọ so oge ụfọdụ amara na foto ọcha dị ebe fachi ịsụtụ ya ka e na-egosi na emego ọtụtụ n'ime foto a na-egosi ifufu na ike na ọdọrọ nkọ ebe onwe mmadụ na-aga ya nwụrụ mmadụ nọ n'ime ya na-abụghị ndị na-eje tọ mana ife a bụrụ ife a ga na-eme kịta ọ ife aka edebesigbo zụọ ndị ga na-eme eme ọ bụrụ ego a ga-enwe ndị ga-afụ maka ya bụ maka ebe alụ maka ịgwọ ụdị ndị nwere ụdị ọhịa adaja nwere mmadụ onye bụ onye isi mgbe Ebola bịara bụ ofu nnukwu nwa amadi be anyị onye Igbo ọ na-abụ ka o jesiri ya bụ ije na ọ gbara izu gbanyelụ ndị be anyị na-asị ada ama ama ka anyị chekwa onwe anyị kịta afọ nwere ebe nwere ike onye nọ n'Ọnịcha ma onye nọ n'Aba ma were. ọ daala ya o nwere ebe a ga-eziga ọbali ya ka enene n'ala Igbo ọ eje na Abuja ma ọ bụ eje na Lagos tata ka a na-asị na o na enweghị ebe ịsatọ a na-eme ya bụ nnene i wee jụbazi ese ọ bụ na ofu labụ na nwe labụ na-abụ nọkọbụ ọnụ wee na-eme ihe asị mba ụfa na iche iche mana ọfa ncha nọ n'ofu lokeshọn ofu ebe ka fara abụọ nọ gwa m ife oyizi e, agbara mbọ ka e wesaa ya maka na ebe ndị isi mmadụ si agazi n'ije onye ọbụla nọ lọkdaụn na-agwasịkwa ndị oyibo kedu ka ọbara onye nwere nsogbu na be anyị na ala Igbo ebee ka a ga-ewega ọbara n'ife a kwesịrị ịdị na-eme kịta bụ onwe onye arụ na-anwụ dị aṅa dị aṅa enene ya ọbara amalụ nke na-emenụ anụ ọnya bụ ife bụ ife izizi ka ndị afọ wee nwee ike pụka ika ghara ime ka nje afọ wee tụọ ndị ọzọ ya ife gbasalụ ife maazị ọbasi na-ekwu mụnwa fụkwọrọ ya ọwụ dịka anyị bino anyị daa mba na ife niile maka ọbụrụ ikuku kue wee fụ ike ọkụkọ nkwado ife gbasalụ ichekwa obodo ọ bụrụ ife a na-eme n'ike n'ike maka na ọgbanụ gbanụ ka a nọ na ya kịta a na-egwujiji mana ife anyị kwesịrị ịkwado maka na nke a gasịa ọzọ ga-abịa n'ọka ife ụwa dị ife nnụrụ n'ife anyị na-ekwu bụ na ọ dị ka ife a na-eme ka ife a na-egosi a na-emegasị na Naịjirịa ọkachasị na ebe ndị Igbo bi na Igbo iji wee zara afa na ọ bụrụ iji wee chụọ ya nyawa ife nwekwa ka ọ dị na ọ bụrụ na anyị ada asị ka anyị zọta ụmụnne anyị na e wee sị nekwa ife anyị na-eme nya anyị na-eti mkpu ọ bụrụ ka ife ji anyị raa anyị na ọka anụla onu anyị kedụzi ka a ga-esi wee kwa nyawa onye ukwu walụ kedu ife ndị mmadụ ebe ọ bụ na ndị anyị na-ene anya na-achọ ịzawa afa kedu ife anyị ga-asị ndị mmadụ ndị ọkacha ndị asị ha nọla ana n'ụlọ azụ n'afịa ha erina ha aga na maka afụrụ m enere m anya fụ vidiyo ụfọdụ ebe emechichara ụzọ na ndị na-azụ afịa ma ndị emechiri afịa ha mana ndị na-aka ụka na aka ọdo na mfụ na last week na-eji tarị achụ ụfọdụ n'ime ha mana ọ bụrụ na na ife niile mmadụ na-eme na onwerozi nke a ya jere ma ọ na o nke dịrị ime andị na ndị na-kwesịrị ịzọ ha ndụ na-azụ afa kedu ife ndị mmadụ ga-emekwanụ kedu atụmatụ anyị na-enye ndị be anyị ndị a na-achị achị kedu ife anyị na-eche ha kwesịrị ime onye ọbụla nwere ike itinye ọnụ n'abalị ole ma ole gara aga ndị chanels Television kpọrọ m oku jụọ m ajụjụ yikwara nke ị na-ajụ ugbu a ihe a kpọrọ ka m leba anya bụ ihe otu ihe nje ọrịa isi metụta ọnọdụ ọdịmma na akụnụba obodo Naijiria e wee ha nke mbụ bụ na ọnọdụ akụnụba na ọdịmma ndị Naijiria ihu nke ndị Amerịka na nke ndị Europe mana ihe na-ewute m bụ na ọ na-adịghị anyị ka ihe niile e, nọ n'obodo oyibo obodo Amerịka na obodo britan na Europe a sị na otu a ka ndị Amerịka si mee ya si anyị sikwa otu ahụ mewe ya dịka gasị na ọ dịzie ka ebe a ga-asị onye ọbụla e, e, onye pụta ọsị kpịa isi akpịrị okoro mana ị naghị ajụ ịdịgọ isi okoro mm-hmm. maka na Ekọnọmi Amerịka nọ na ihe a na-akpọ formal nọ ihe a na-akpọ nke Naijiria 70% iri asaa nọ na ihe a na-akpọ informal sector mm-hmm. informal sector ahụ na-ebubata e, ihe a na-akpọ ihe 65% of the national GDP ịbịa na ihe a na-akpọ informal sector ndị a na-akpọ informal sector ya bụ ndị a na-enweghị otu ha isi akọwata arụnye aka agbakọ ma pịa ihe gbasara ma pịachie ihe gbasara ọnọdụ ha obodo dịka South Africa agbaala mbọ ịchịkọta ihe a na-akpọ the informal sector ka ha nwee ike hụ ụzọ ha ga-esi na-eleba ya anya mara ihe na-abata na ihe na-apụ mana anyị emebeghị ya na naijiria ma ọbụla dị eh, ihe anyị kpọrọ ribezi na anyị mere n'oge nwa ada anyị Ngozi okonjo ala bụ Minister of Economic Finance and Economic Planning. ọtụtụ ndị a mana e nwere nke ọzọ m na-akpọ the third space n'ọtọ digrii ekọnọmi ya bụ ndị nke maka ndị nke a na-akpọ ịfọmal bụka ihe dịka ndị brikila ndị kapịnta ndị mekanik ndị eletrishans ndị na-ere ahịa n'ime ahịa dịka na ọchanja ma ya. arị mana the third degree nwaanyị na-eghe akara mama obe mhm. na-akpọba abịa mkpọba mana the third degree na-ekwu okwu ya bụ ndị nke na-enweghị onye na-ahụ ha anya mhm. ya ndị a na-akpọ the subsistence economy ya ndị ndị nke like ndị ke na ndị ka dị ka ndị na-azụ ndị na-arụ ọrụ n'ime ime obodo a na-eme hmm. onye na-ahụ ha anya ọ bụ ndị a bụ ndị na-akọpụta nri eji azụ ọha mmadụ na Naịjirịa hmm. onye na-akpọ ha aha ndị na-azụ ahịa ndị na-agba ahịa ji na ahịa gari na-ejebe Benue jewe n'ime ọhịa ebe ndị a na-akọpụta ji goro ha ji pụtazie n'ime ahịa Ọnịcha na Aba Ụmụahịa Enugu Lagos Abuja eh, eh, eh, Wuse market na-erezi ji anyị fụo ndị ghara akpọ ha informal economy mana ndị mm. na-akọpụta ya akọpụta enwebeghị onye kpọrọ ha aha ndị a ndị na-akpọ dị ka a na-ekwu ka a kpọchie kpọchie lọkdaụn lọkdaụn enwebeghị onye na-ajụ ndị a na-arụ ọrụ ịkọpụta ihe oriri kedu ka a ga-esi gbaa mbọ hụ na ihe oriri ha na-akọpụta anọghị n'aka ha mebie ihe dị ka tomatos chara acha mhm. ịkọpụta tomatos ọ nọrọ n'aka otu yerepịa maka na enweghị ụzọ esi echekwa ha no preservation meka ha kọpụta ji enweghị gọọmenti otiti ma nke ndị steeti agbabeghị mbọsi otu a a sị na ihe ebe a na-akpọ the food basket Nigeria taa bụ na Benue the Benue River Basin enwebeghị mbọ agbarasị kedu ka anyị ga-esi hụ na ihe oriri a na-akọpụta n'akụkụ na mpaghara dị iche iche obodo anyị na a ga-ahụ na ka ihe a na-eme a ga-enwe ka a ga-esi na-ebu nri a na-ebukesa ya ka ndị mmadụ nwee ike gote ihe oriri enweghị onye kpụbara itinyere ọnụ a na-asị kpọchie kpọchie kpọchie kpọchie mana ndị a na-akpọchi unu lekwa ha anya ndị a bụ ndị ihe ha riri taa bụ ihe kpatara echi gara ụnyaahụ nke ha ga-eri nke ha kpatara ihe mkpụbatara ha ụnyaahụ nke ha ga-eri echi bụ ihe m taa mm-hmm. mana isizie ha kpọchie ihe ọ pụtara na ọ bụrụ na ha ga-akpọchi izu abụọ onweghị ihe ha ga-eri ya bụ na a na-asị n'ihi na a nụrụ na ndị Italy si kpọchie ndị Amerịka si kpọchie ndị Britain si kpọchie ihe ntụziaka m nyere bụ na ọ ekọnọmi nke Naijiria eyighị nke ndị Amerịka na nke ndị Europe esikwuwe ndị ọnọdụ ọdịmma anyị yiri nke ha bụ ndị China na India anyị eleela anya otu ha si eme anyị ajụọla onwe anyị ọnọdụ anyị kedu ka anyị ga-eme ya bara anyị karịa iji na-eme ihe a sị na ndị Amerịka na-eme maka na ya ma isi akpịrị okoro isi ga-adịghị ka isi okoro ya ịma ihe a e, e, e, na-ekwukwenu maka otu ndị mba dị iche iche chi echekwa onwe ha e nwere otu ihe a na-akpa na-akpachikwa ike na eh, ọtụtụ obodo wụrụ na ọ wụrụ na unu wu obodo eh, ndị okenye echighị oke ihe so ebido gụwa n'ebi gụọ ụmụazị gụọ okorobịa na agbọghọbịa gụọ ndị pụtara dimkpa bifo agụwazie ndị okenye na ndị okenye pere mpe n'obodo maka na ọrịa ndị ọ na-egbu nnukwu wụkwa ndị okenye atụlele ya enweele ndị tụlelere ya na-asị mma ịhapụ ọrịa ka ọ gaa maka na ka ọ na-aga ndị mmadụ na-ebute ọtụtụ ndị ga-ebute ga-ebute ya wụrụ ihe dịka ịba ịrịachaa ya ya ala emechazie ọtụtụ ndị rịa ya enwezi onye ga-ebufe ya onye ọzọ n'ihi na ọtụtụ ndị enweela ihe ndị bekee na-akpọ immunity mmụọ anaghị asị n'ọkwa ya wụ ụzọ anyị ga-eso kama ihe m na-ekwu ọ nkata ka e kwesịrị ị na-akpa n'obodo ugbu a na-ajụ otu anyị nwachi dị atụtụrụ mmadụ niile kpọchie si onye agala onye azụla ọya kara anyị mma ka nke a kara anyị mma ka e nwere otu ọzọ e ga-eji bute ka elee ma ọya ga-akara anyị mma ihe na ọ na-ewu e ele ihe ngwa ka anyị ka anyị mee e, ana m obi m na-asị m echebabeghị ezigbo uche otu e ga-eji chekwa obodo n'ihe a na-emenụ ihe ọzọ m chọkwara ikwu abịawụrụ e na-ekwu okwu obodo niile achọọ m ka anyị hapụ ebe anyị bidoro nke wụ na ọtụtụ steeti ọtụtụ steeti katụmadụ steeti n'ugwu awụsa nke ilere anya ha ebupụtala nnọọ ezigbo e, e, e, dị ezigbo nkwado si ọrịa bịawa ka anyị hụ gị otu ihe m ga-ekwukwa ewu hụ mashin na-agwọ ọrịa mm-hmm. ọ mmadụ agwọ ọrịa ịtụle na Naijiria niile mebi ịgụ anyị gụọ ndị Yoruba o ebe enwere ndị ka gụọ akwụkwọ wụkwanụ ebe ị ga-ahụ dibịa bekee dị n'ụdị na ụdị ọ bụrụ na ọya wụ ebe anyị nwa ebe anyị ga-echikpa ike ka m jụdala enweele onye ọbụla steeti ọbụla ndị Igbo nọ pụtaralanụ si ụmụ anyị bụ ndị dibịa bekee nọ ọtụtụ obodo ebe ihe a na-egbu taa akpọọla ha si ha biko ada ama ama enwe unu nyochatara tụpere na ya ụka anyị mara amara mara otu esi akwado ka ọnọọ onye bịa dịka e, e, abamọ oke ka e, ọgbazi odeluga okwu si ọ dị ka foto iburu ka ịdọwa ka ọ dịkwa ka imere mhm. mhm. ịhụ na o ruole mgbe ọ dị ụnụ ka anaghị echebara ihe eju anaghị echebara ihe eju ahụbeghị m onye nọkọtara wepụta atụmatụ ga-egosi na ọ ghọtara lekwe ebe ihe a nọ lekwe nsogbu o nwere ike ịdị lekwe otu anyị ga-esi kwadowe mhm. maazị ọbasi hmm? ị ga-amazi malụ na ife nsogbu nwe na ụdị etu afụ fasi ahazi okwu a na-asị na ike na anyị dị unu ga-ajụ ese si kedu ụdị wee mee mgbe ọkụ gbara n'ọchanja ambụlansị one bịara ebe afọ, bulu ndị mmadụ ndị dọkịta dibịa one pụtalụ ka edebere na head bridge na-asị onye a na-ebupụtagoro ka a na-amalụ nke ya emie tupu ebu wee jebe ụlọọgwụ ime ibe m na-agwa ọgwụ bụ na enwee moto na-abụ ma ịtọ trela ịdọ ma ịtọ kụlụnụ n'ezi ọbụla n'ala Igbo onwerọ ife ị ga-afụ bụ onye ọbụla bụ aka aka n'isi ndị ga-ewepụta kamera ewepụta na-ese foto ọzọ ife ya na Facebook a na-eme mgbe afọ onwerọ ka ịfụ ka ị ịnụ katara fiu ambụlansị agba ndị mmadụ etipụta si na ka ebulu ndị agbaba ụlọ ọgwụ maọbụ dịkwanụ fire truck nke na-eje maọbụ fire truck ndị na-eje ịchụ ọkụ a na-afụ fire trọk ka ọkụ na-agba mana ụlọ mana ọbịa si ka si zoli ka gbata mmiri abịabịa ji anya si ọkụ ka e wee gbata mmiri <laughs> mana ịbịa n'Owere niile sọ ihe nwere n'Owerri bụ otu fire service ya bụ nke arụrụ n'oge Maazi Wedral oge Wedral bụ distribushona mhm. n'Owerri Wedral a na-ekwu ụkwọ ndị so ndị so ndị ka colonial masters na oh, ndị ọchịchị nchigbu Britain <laughs> mana valụkwal ya mhm. e Ịga gaa n'Ọnịcha niile enwere e n'Ọnịcha Ọka bụ capital Anambra steeti fire service ole nọ n'Ọka oh. fire service ole nọ n'Ọnịcha fire service ole nọ n'Aba fire eh? service ole nọ n'Ụmụahịa oh. ibe bụ ambụlansị na be anyị bụ ozu ka ọ na-ebu ihe eji ebu ozu ibu ozu abụrụzi emergency ife nji na-ekwu ebo na ọ ga elugo ka anyị nwaghị ga-eloghalị maka na ị na mba niile ka anyị rabụrụ na-ekwafu ebe a fụ ịnụ Siria na Libya Palestine a na Si ọgụ ifu ka a sị na-atụrụ ogbunigwe ndị na-ese foto seta ifu ka ndị emergency service bịa bụrụ mmadụ baa n'ife ụlọ ọgwụ ọzọ bụ ajụjụ anyị ga-ajụ ndị gọvanọ anyị bụ omede aṅa maazị okoro ma maazị okeke ma okafọ butenye m korona ọ ga-akwụnwe ụgwọ ife dị na igwe afọ unu bute mhm. a ga-enye ya n'aka efu e ị nwekwara na ndị azụpụtara ga mma ka esi apị igwe ndị ọ bụrụ ibute meshin dọba ọya ma etu a anyị emie ọ dị ka atụrụ nụrụ na ibe ya mụrụ nwa jee mụọ nke isi n'aka ya aka a na-ekwukwe nke a ka m tụnye ọnụ n'otu ihe ee ma m otu unu si hụ ya pụta enwere otu m si hụ ya ya ewute m a na-ewepụta atụmatụ Eh, aha ndị tụrụ ego si ka enyere federal gọọmenti aka ka e wee chụọ coronavirus ile anya ele anya ihe gafere ọkara bụ ndị Igbo mhm. onye atụta 1 bilion onye atụta 2 bilion a na-atụ bilion a na-adazi ka ọwụ ihe a ma na-asị ọ dịkwa mma ka unu tụọrọ but eche m na e n'obi unu niile na-atụ ihe a niile ole ka ụlọ tụrụ ka e were mejie ala Igbo maka na e nwere onye a jụrụ si ya elee otu esi wụrụ na ihe a niile na-eme a na-atụ ego ịgụọ mkpụrụ ndị Yoruba ole na ole gụọ ndị Awụsa ole na ole ndị ọzọ niile wụzi ndị Igbo asị ndị ọzọ niile chi mba ọzọ ọ naanị anyị na-eburu ebugara federal mgbe e na-echeta mgbe a gara ịga nara loan e ga-eji mee infrastrọkchọ n'obodo ha niile agbakọ nọ na National Assembly ekewe ego kewe ego kewe ego kechaa tenkobo ka enye ndị Igbo enweghị nke mana ka njikwa ọ nwere um, ife ọzọ a na-ekesa na social media ah, nwaada na-afụ maka uwe minista na naijiria na-afụ maka ego asị na naijiria wepụtara ike inyegasị ndị ndị ife a ga-emetụta e wee na-ekwu na ife ọ na-ekwu na na ndị nọ na ụzọ ọdịda anyanwụ na e, ebe anyanwụ si awa na ha na-enweta ego maka na ha nwere ndị ya enye ha ego nọ na outside Naijiria nọ ndị nọ n'ugwu Awụsa ka a ga-enye ego mhm. mana ife iyi na-ekwu metụtara ife nji ekwu bụ na ọ bụ na na-agba ọdachi mụnwa na-asị na ife awụ Naijiria so mma gụnye nke a na fake news mana ife nji ewepụta ya ụka m wee kwuo okwu ọ bụ na eziokwu ama m na oge a na-aṅụ mmanya ka a na-ekwu eziokwu ife a gosiri na onwere ndị na-eche etu a maọbụ na onwere ndị che na ihe dị etu a na-eme mhm. nke ọzọ maazị oke ka ọ ghara ịkwụ na nna manye gị aka n'ọnụ o nwere ike okwunwu ya mana mana asị ihe eji ama nwa ga-eji ụgwọ bụ ịgba akwepe mm-hmm. mgbe ị mgbe ọha mgbe obodo Naijiria jere sị na a na-eji nata ibite ego 22.2 bilion asị na a na-abịa ike ya otu a ga-esi rụọ ọrụ mmepe obodo elechaa steeti ise niile isi n'ọwụwa anyanwụ Naijiria sị na ma ọbụla dị anịnị gbawara ibe ama rute ha ịma a na kedu ozi ihe ga-eme mmadụ agwa m na minista kwuru ihe amasị n'ọwa asị hmm. eziokwu mana ife nji ekwute ya bụ ihe bụ na ọ bụ na asị na ọdachi dara na Naịjirịa ebido tụwa ego ndị ọzọ jiri meri n'aka ọbụrụ ndị isi ụzọ ọdịda ọbụrụ ndị Igbo ọbụrụ ndị Igbo ji igosi na ha nwere ọ bụrụ na isi na inwelu a na-agbalụkwa aja jeti na ogbu mmiri ebe aja dị ebe ahụ ife nji ekwuwu na oge ụfọdụ ana ife niile ife a na-ekwu ihe abụ na o ife niile anyị na-eme ka amamihe Igbo dị ya amamihe Igbo ka amamihe Igbo dị ya ma anyị na-akwado maka nke bịara abịa ka anyị na-akpa maka nke ga-abịa abịa ka amamihe Igbo dị ya ka anyị ghara ị na-eme ịzala afa ma ọ ka anyị ghara ị na-eme ka a sịkwa na anyị maka na oke soro ngwere ma mmiri ọ macha na ọkọcha ngwere oke ya amazi nke ọtọ wee ka ọ ga-eyi ee mana asịkwa nkwue um, ịma na igbo chukwu ekekakwana anyị maka na oge ụfọdụ anyị na-eme ife ụfọdụ na-asị anyị ejizikwa uche anyị mana ọ ka chukwu si ka anyị maka na anyị na-afụ mmadụ ibe anyị n'anya dịka anyị si fụ onwe anyị maka na oge ụfọdụ anyị na-eme ọ dịka anyị na-akpọkwu akpọkwu mana ọkachukwu sike anyị mana ofu ife nchọ ka ndị na-ege anyị ntị malụ mmejọ a na-emejọ anyị na Naịjirịa efila aka n'anya maka na ife niile gbasalụ ọganiru obodo enweta ego wee na ugwu ife dịka ndị USAID ya bụ e, arụ ọbụla fa na-ewepụta ego eji na-edozi obodo ọnụugwu ka a na-agbalị ya ma ndị Oxfam ha niile fa weta ewega ugwu World Health Organization Abuja na-asị na ya ji kọbọ na-abụ kedu ebe a ga-etinye atụgharịa aka n'ugwu hmm? ma ọ bụla dị nwa afọ anyị nọ na Atlanta nyere Habitat for Humanity President Jimmy Carter 10 million iji rụọ ebe obibi maka ndị ụwa na-atụ n'ọnụ na Naijiria ebee ka Jimmy Carter gara rụọ ụlọ ndị ahụ n'ugwu Awụsa mana onye nyere ya 10 million mana ọ ga-ewere ego nyelu jiri kata na ụdị na ee <laughs> na ọfụzi nwa afọ Igbo na ọ nwere ike ọ bụrụ na ọ kpọọ jiri kata na-asị ya nwoke ee ka ife na-eme achọ nke ịgbada ebe a mee ebe a mee ebe a ọ ya afụ ebe mana fancha bụrụ na ive na-ekwu bụ na agba ogwe agba ọtụanogwe ọ dịzịa ka ogwe ka apịla akụ nwa ọ bụrụ a na-ajụzi ogwe ka apịla akụ na ogwe ka apịla akụ ị na-anya etu ndị Naijiria si eme ndị Igbo o nwere ezigbo ife dị anụ a ga-ewetala na-ewelata ụlọ so ị na-anya mgbe e, bụ ndị oduchiegbu Boko Haram kpamkpamkpa na Kano ee maazị Sanusi ọ ego Naijiria Zipụlụ ndị Kano ị nụnụgo na ọ onye si onye Igbo na na Meduguri ma ọ na Bauchi ma ọ na Gongona ma ọ na ugwu Hausa ndị oduchiegbu ji etilie ebe ọ na-azụ ahịa mebie abịa ma ọ bụ gbue nne ya gbue nne ya egbue nwa ya bụ gbue ya bụ nwoke anakọta sị na naijiria chụchụrụ ofu naira isi na awa si baba biko doneri ka e wee tie n'aka n'obi tama m ya ọ n'obi ya bụ na oge elugo anyị ga-eji ile gụọ eze anyị ọnụ gba na ọ bụrụ na ya zụrụ nwaanyị anyị na o nwere ya azụ anyị ọma mgba na ọ bụ na anya nwata nwaanyị kwuru ife afọ maka na ndị a ihe ha afụ ka a esime ya fa na-ememe nye ya ihe omeka ịtọrọ nya aba unu gha anyụ anwụ gbaa unu mana ekwuchakwa ekwuchakwa ụta dịrị ndị Igbo hmm. onye ndị iro gbara gburugburu na-eche ndụ ya nche mgbe niile ọ naanị osisi ka ọ ga-ahụ ka n'ike na-abịa ya kwụ ụnụ hmm? ma ndị agbata obi ụnụ ụnụ ma ka obi ha dị enweghị onye na-emeghe ọnụ si onye Igbo gaa megbuo agbata obi enwekwanahụ mgbe anyị ga-asị onye Igbo ga-anapụ onye ọzọ ihe na-awụghị nke anyị kama ọ bụrụ na ndị agbata obi unu ejila unu n'oge ọbụla oge ọbụla ihe ọbụla mekwarenụ ejikwa unu na enwe onye hụrụ elee mgbe unu ga-ebido gbakọọ hụwakwana onwe unu n'anya oge ọbụla akụọ ekwe akụruo ụlọ akụruo ụlọ akụruo ụlọ akụruo ụlọ ị ga-arụ ụlọ elu mmadụ na-ebighị rụọ manshọn tige n'ime ọhịa chọrọ mhm. megad tinye de ọhịa wụ eh, akụ gị ruru ụlọ akụruo ụlọ bụ na ụmụ ihe a maka ote a covid a na-abịa ma ana m ayọkwa chineke kwa ụbọchị ya biko enwe nnọọ gbaghara anyị ma ihe a ebufela ihe anyị banyere ọ bụrụ na ọ ụdị ihe a ka ndị igbo ga-eji zi na onye nwere mmadụ ka onye nwere ego maka anyị nwere mmadụ e ga-eji nwee ike eh, gbaa izu tụọ alụ mara otu e ga-esi mee ihe a ọ na-akwụgodo ebe obodo niile amin mpa naijiria ndị ọzọ ịbịarukwe n'ala igbo asị gị cha ndị a chebara ihe uche mana <clears throat> elekwenụ ọrụkwa e, ndị bekee ha asị gị who will build hmm. mana hmm. iji ka maazị ụkọchukwu ka m ọnụ n'okwu nke onye kwuru okwu si na fanwelụ ndị nọ n'obodo oyibo ịma na ọtụtụ oge a na-ekwu ndị nọ n'obodo oyibo mana e, wetasu ya wetasu ya nọ na mhm. maka na ndị afọ n'obodo oyibo anọkwatakwa ọnụ na anyị na-ewepụta ife anyị ga-eji ụmụ anyị nri na Amerịka ma ọ dozie ọnọdụ anyị ka ọnọdụ anyị sie ike anyị wee na-akwado ụmụnne anyị nọ na mhm. ndị gọvanọ na ndị na-achị achị atụgharịa bụrụ ife dị n'ala bịakwa bute obodo oyibo wee bịa na-atụ ahịa n'iru na-egosi anyị na fasosibe fakpọ emume onye ọbụla agbata na-emefa ohowo oh, oh, oh, nọ ndị bụ ndị oge elugo ka igbo ga-ajụ ebee ka ego ife niile a na-ewepụta na steeti anyị na-eje jụọ ndị gọvanọ ajụjụ jụọ ndị steeti asembli ajụjụ jụọ chiaman lokal gọọmenti ajụjụ ebee ka ego anyị na ka ebe mee na ọgwụ adịrọ n'ụlọ ọgwụ ka ebe mee na ndị dọkịta na-ada akwụkwọ ụgwọ ka ebe mee na na onye bịa n'ụlọ ọgwụ asị ya na ọgwụ adịrọ maọbụ ede e ọgwụ asị na ọgwụ e, na a na-achọ ya achọ maọbụ abịa atọgbọ mmadụ n'okporo akwa dozie abada ụwa n'ukwu wee dozie akwa n'elu ụlọ ọgwụ ọ ga-elugo ka anyị ajụ ụmụ ajụjụ afọ kwụsị ada eme bekee na-akpọ foto tri akwụrụ asụpụ oyibo dechapụ akwụkwọ n'elu onwe ndị bụ ndị ndị oti mkpu ụfọdụ ndị jọnalist jeenụ mana ndị jọnalist a na-egobikwuzi na-egobi jekerenụ jụọ ese welụnụ kpọrụnụ jee ka unu fụ ife a na-eme jụọ ajụjụ etu esi kwadobe maka ife a na eme maka na ọbụrụ ada eme ka n'ụdị na agha adịrọ n'ụdị ka eme ka egosi na ike na kọmansi mba ife na-ewute m na ndị be anyị ada ajụ ajụ tamarọ n'ọfa bụ ndị n'ọfa nwee ike na ndị na-achị achị bụ ndị na-agbalụfe odibo mana ndị na-achị achị bụzi ndị eze ndị eze onye agwana m ifue ịnọ ọfịala arụ anyị nwa n'ebe a anyị anọkwatara oge ncha anyị atọrọ anyị n'ụlọ anyị maka ya anyị ife anyị kwesịrị ime ga ebe a anyị ama mme mana ndị ugwu achọpụtago ife na-ewute fa bụ ọnọdụ ndị Igbo nọ na mba na ọtụtụ ndị Igbo agbasago na mba niile wee na-enyefa na-egwufa na-egwufa na-egwufa fa na-achọ etu ọbụla fa ga-esi mee ka fa anyị ike afọ mana ndị Igbo adafụ etu e ga-esi wee mee welụ ike Igbo bụ mmadụ mmadụ ka ego ọka Igbo na-aba n'afa mmadụ ka mmadụ ka ọ bụrụ na anyị amara etu anyị ga-esi welụ mmadụ anyị nwere ọtụtụ n'ime ndị a na-ewepụta ego for federal gọọmenti ewekwana na ike na fa abịago na steeti ka ha weta gọvanọ ajụ ma odo mepụta nalia um, zọọ elekshọn maọbụ sọpọtụ um, onye ya laik maka na ndị gọvanọ bụzi eh, vabụ agada gbachiri ụzọ ihe emegharị arụ ebe ọbụla ọnụ ihe gosi na onwe nke ị na-eme onwe nke imepere mepere asị o na ọ dị ka kwado ego ofu ife ịnapụ ya ọchịchị atụ so ọtụtụ ndị Igbo kwesịrị ịdị na-ajụ ajụjụ jụọ ya ọfụma ebe ikwutere maka ajụjụ mma achọ ka anyị tinye ọnụ n'ife gbasatara ịjụ ajụjụ ahụ maka onye ajụjụ a na-efu ajụjụ na-ekwu ka ajụ ọnwụ na ka a na-akọ na ọkụ na-agba m fada o nwere onye na-ajụ na-asị na ọgbara afọ ọnụ ya nwee ndị ọkụ na-agba ụlọ ha ha na-achụ oke ife na-ekwu ugbu na <laughs> ife m alụtụ aka wee bụrụ na ọ bụrụ na ị na-anya na Facebook ma na soshal midia na ndị iche ga-anọ na-akwadobe etu ndị obodo ndị ọzọ si akwadobe dịka anyị nwa n'ebe a si kwadobe ma ọ bụ na-eme soshal distansing nọ na-akọ akụkọ dịka ka ya ha na-achọ ịgwa m ebe nyanwụ nje si bịa ma ọ bụ onye na-achọ ibutelu ha ọya na ụdị na na-ebutelu ha ife eji egbochi nyabụ ọya na nke a na-akpọ immunization na vaccine ọgwụ mgbochi ya mm, kedu ọ gịnị kpatara o ji wee dịzie ka na ndị be anyị ada ajụ ajụjụ na e, ọ maka na etinyere ya na soshal midia ọ na-abụ ekwuru ya na fesbuk wụla eziokwu ka ọ na amụ nwa afụrụ ife ha fụrụ mana nke ka nke bụ na nna asị ọ bụrụgodi na ife niile a na-ekwube ọ bụ na o kwesịrị na ị ga-ekelu nkwụcha maka na nkwụcha wụrụ ụjọ agbachazie nyawa ọsọ anyị ejiri nwayọọ gụwa maịlụ karịa nke ibido gụwa ka maịlụ ọwụra tupu ebido nyawa ọsọ maazị ọbazi <laughs> ilekwe n'anya ọhịa wee maazị e, e, odeluga na ọ na amachi ya oge niile ya asị abịa hapụ akpụkpa akọwa akpụ n'ihi na ugbu a ile anya onye ọbụla na-ele anya <clears throat> ụnụ hụrụ ihe o mere na China China ewee nwee ike gbochie ya lee ihe o mere n'Italy lee ihe ọ na-eme na Spain lee ihe ọ na-eme na Britain ezi nwa na Amerịka ihe ọ na-eme hmm? ọ bụrụ na ihe a bata n'ime ụlọ bata Naijiria otu o si bata obodo ndị ọzọ a mmetọ anyị ka o ọkwa ogbunigwe ka ihe awụ mm-hmm. ihe awụghị oge mmadụ ga-eji bịa na-ajụ e, dịkoriri ma ọkụ ọkụ gbara fada gbara mba ihe awụ oge a ga-azọgodo ndụ maka agbacha ọsọ gụwa mm-hmm. mmadụ oge ga-eru mgbe a ga-ajụ ee ele ebe ihe a si bịa ilekwe n'anya ndị na-ajụ ajụjụ ndị ọcha na-ajụ ajụjụ ha nwere ike ileba anya tụlee ihe si lekwe nke a lekwe nke ala eleda onye anyị ga-esi bido lewedo ụmụ ya mhm. maka ihe ihe na-ebute ihe a ya ga-arụtụ aka anyị amụtala ihe ọbụla mmadụ gwara anyị asị atụọrọ ofeke ya efere febeisi n'ọhịa ụka pụta onye ọbụla tete onye achụrụ n'ọrụ ọhụzighị ihe ọ ga-eji ndụ ya mee ya nyara eh, chaplet nyanye n'olu ọyiri efe ọcha gbakapụta echi esowe ụnụ ahụla mgbe a ga-apụta gwa e, e, e, na-eme mpụ si n'ụka ka a na-aka na-eso ha ma ndị ga-apụta taa na-achụ politishan agbara ha afa nke a gbara ha afa nke onye ọbụla ena eso ha ọ pụtara na anyị nwe anaghị echezi uche mmadụ enweghị ike ịnọ chee uche na mmụọ ya na-asị ihe a na-akọ erido eleda otu o si gbasa m mhm. ọzọ ihe onye ọbụla wepụta agbara gbaso ya onye mhm. na-ebute ihe a niile a na-asị gị redieshọn butere ihe China eleke gbasara gị ọ redieshọn ị gaghị egbochili ihe ọ na China na-agba ọgwụ ị gaghị egbochili ihe ọ bụrụkwa na Amerịka butere ị gaghị egbochili ihe nke ị ga-egbochigodo uwe ịzọ ndụ ịzọ ndụ gị nwa ma si lewezi ihe ga-eme echi ọrụ na m tinye ihe ọnụ ihe ajụjụ ị na-ajụ maazị Okechukwu ihe gbasatara ihe a na-akpọ akụkọ asị asị hmm. nke na-enwe nke ịnwere isi na ọdụ kemgbe soshal midia pụtara WhatsApp ka ọkamacha WhatsApp onye nweta ihe ọbụla ha nwetara agaghị enyocha enyocha ma ọbụla dị ndị nwa gụrụ akwụkwọ jechara mahadum ị ga-eche na ha kwesịrị iwu mm-hmm. iji eme ihe mm-hmm. nke na nke e wetara agaghị eleba ya anya ezipụrụ ya onye ọbụla otu otu asị ahụ ị nwere ike nweta ya n'otu ụbọchị ị nwere ike nweta ya n'ụzọ iri ma ndị ndị enyi gị zitere gị ma ndị ị nwetara site na ọgbakọ n'ime mhm. ị na-ajụ eche m na ihe na-eme anyị ya wụrụ mgbe ochie abịa si na ihe na-eme ndị okenye pụta ndị ntorobịa maara si ha jee lebara na anyị ihe anya gwa anyị jee chọpụtara na anyị lọghachitenụ ka ụnụ bịa gwa anyị ihe ụnụ hụrụ mhm. Mhm. ndị Igbo mgbe ndị Igbo bịara zụpụta ụmụ ha nụọ akwụkwọ n'ihe gbasara agụmagụ ọ na-abụ ịbịa na mpaghara obodo ọbụla n'ọnụmara ọbụla n'ogbe ọbụla ọ bụrụ na ha enwee na ihe dịka onye ọkaikpe lọya ihe gbasara ikpe daa asịma nwaanyị ka anyị kpọọ nwaanyị wụ onye ọkaikpe ka ọ bịa kọwara anyị ihe a mm-hmm. aka ọ bụrụ na ọ bụrụ ihe gbasara ahụike maka na ọtụtụ oge mgbe anyị bidoro ihe gbasara ihe a prọfesọ ohuche kpọrọ ibu anyị ndanda filọsọfị of education Igbo philosophy of edu ndị Igbo jiri ya sị anyị ga-azụpụta ogbe ọbụla ị rụrụ ha sị anyị chọrọ ka anyị zụpụta otu nwa anyị ma ọbụla dị otu ga-abụ onye ọkaiwu ma ọbụla dị mhm. otu ga-abụ dọkịta ma ọbụla dị otu ga-abụ onye nkụzi ma ọbụla dị otu ga-abụ nke a maọbụ nke ọzọ maka na ihe ndị a dapụta akpọwa ha sị bịa kọwara anyị ọ rụtụkwara aka n'ihe a maazị eji e, e, si nọ n'oge gara aga anyị akpọtụrụ ụmụ anyị ndị mhm. nọ n'ofe ndị ọkachamara nọ n'ebe dị jụọ ha si olee ihe ụnụ na-ahụ olee ihe ụnụ na-anụ olee otu unu nwere ike isi nyere anya ka anyị na-ekwu okwu a ugbu a ma ọ bụladị n'ime ezinụlọ nke m anyị nwere ihe a na-akpọ WhatsApp forum mhm. anọ m ebe a na-akụzi nkụzi na mahadum esi na Naịjirịa na-akpọ m oku ka m bịa nye weta atụmatụ leba anya n'ọnọdụ ihe na-eme na Naijiria. ma n'agbanyeghị nke a ofu onye nweta ebe o si nweta ihe o nwetara were ya zipụtara ya onye ọbụla si anyị gụwa ịjụọ ha sị ha ihe ị na-ezipụta onye ọbụla si gụwa ikwere na ya e mhm. ya onye gwara gị na ọ wee eziokwu ya bụ ihe akwụkwọ nsọ si my people are dying for lack of knowledge ọtụtụ ndị nọ n'ụlọ taa agbanye tv ha ga-agbanye channels ka ha nụ ihe nwa amaala anyị ihe kwazụ bụ isi CNCD na-ekwu Minister of helt ọ fụzikwarị ile CNN ma ka anụ ihe World Health Organization pesa mba ihe a na-agbanye atakamaji even ọha ebido na ihe a na-elezi ọtụtụ na-elezi ugbu a nke a ha na-akpọ VZ World na-egosi anyị onyonyo ihe a na-eme na India ndị China ewepụtala chanel nke onye ọbụla nọrọ na-ele onyonyo ihe egwuregwu wulie akwụkwọ gị gụọ ma ọbụla dị ụmụ okorobịa na ụmụ agbọghọbịa onye ọrụ deela gị bụ gụọ akwụkwọ gị were were safon ahụ iji n'aka gị ebe ahụ na ịntanetị ahụ mhm. chọma ihe gbasara ihe bara uru jee na NCDC jee na World Health Organization chọpụta nke ewu eziokwu kụziere nne gị na nna gị nọ n'ụlọ ndị nke na-amaghị kụziere ụmụnne gị ndị ka na-eto eto na-amaghị ọ bụghị gị nwa gị nke na-ewere ihe na-enweghị isi na ọdụ na-ezipụsị ebe niile onye ụkọchukwu maọbụ onye pastọ welie aka ọsị coronavirus will not touch you because I have corona corrosive anointing gịnị bụ corrosive anointing asị asị niile ebe o ji ebute m na ndị na ese kazi ihe a niile bụ ndị gụrụ akwụkwọ ọtụtụ ime ndị mhm. gụrụ mahadum yes no oziokwu ka ị na-ekwu mhm. maka na ya na atazi okwu alụ tupu ndị be anyị ndị Igbo amaazị na na ka ebe a na akpụ ya na nka dị n'okwu na onye ọ bụrụ na m na-akọlụ ife ọbụla si na-ekwọrịta mfu ọ bụrụ m ekwetara na ya aka m agwa gị ma mbịa ya kọlụ ife m ekwetara na ya ma ọ bụrụ na ọ bụrụ na m na-ajụ ya ka ajụjụ ọ dị iche maka ndị na-asị 5G luken maka ya ife bụ na tata na ndị Igbo na ndị Afrịka niile ṅụlụ mmiri wee tọgbọ iko na this information age teknọlọji ji chenjie ọkwọ selula fon bụzi na ị ga-anọ ebe a kpọọ nwaanyị na-eghe akara si nne wepụtara m akara iri ọzọ na-ekwentị gboo ọ ga-enwebu nke ndị naita zirindrindrim no 5gf ndị niile ọ ga-abalị ulu ọ ndị afrịka ka ọ ga-abalị ulu karịa ndị ọzọ maka na anyị nwa bụ ndị bụ selfon bụ ndụ anyị ọselfon afụ ka anyị ga-ekwu okwu ọselfon a ka anyị ga-ele afịa ọselfon a ka anyị ga-ewegharị ego 5G bụ anyị nwere ka ememere um, ya mhm. maka na ka anyị na ọ na mba ka anyị nwere ike ịnọ na 4G igwe a na-agali maka na nke ịbịa ịka kpọọ foonu nke landline ọza mana ọya ka anyị bịagodo wee buru alụsị mgbe na ọ nwee ife n'ọnya butere nje a ka obi ya butere nje unu agha alụmụ nke unu <laughs> ọnụ ya wee be unu ayalụ nke unu ọzọ ọzọ ibie bụrụ na ọ bụrụ na ndị be anyị nwere ntụkwasị obi na ụdị ndị na-achịfa na fa nwee ike na fa na-abụ ekpokọbago usoro esi ewebata ife be anyị ka a iwebata ajọ ife na be anyị ọ bụrụ na fa nwere ntụkwasị obi na ụdị ife afụ dị ụdị ife ama na-atụzife egwu ma fafa na-akụja mana ofu ife m na-alụtụ aka kamgbe m ji bụrụ mmadụ etokwa m n'ala Igbo mana etu ndị be anyị si elozi ilo kịta abụ etu esi elu ilo mgbe m na-etolite n'ikolobịa kịtazi onwe ofe ọbụla melụ mmadụ onwe onwezikwe na-achọ ka a tụlee ya n'ụdị ọ bụ kedu ife na-eme ebe a ọ mba ọsị mana ndị ilo abịa na fa abịakwa ife niile dizi metafisikal onwezi nke dị ọbụrụzi nke a ga-agba enene agbakọ ya na etu ndị sayensị si ekwu asị na efe na-eme gwa m ka virus ga-esi ọ ga-ebe o ji mmọgbu n'onwe na mụ because ị na-ezu ochi ọ Chineke na-ebles gị ihe anaghị agara gị nke ọma ị ga-ewe nwayọọ e, lelee elee otu m si e, eme ihe o ji ọ naghị agara m nke ọma mba o nweghị ike ịwụnụ gị nwa ị ga-ahụ mmadụ ọ ga-arahụgide ụra 12 ọ kpegide ekpere 2pm ya ebilie ibe ya mara ọzọ gaa ahịa zụọ ihe ree ngịnwa e, ọ iro gị ọ gịnị ọzọ asị gị bịa afọ nwa nke ị na-enweghị enwe gị tụfuo ya ihe e, maazị odere gị ihe na-ekwu dị nnukwu mkpa maka otu anyị si eche uche emebichichala ala Igbo enwezighị onye na-ete personal responsibility na ele anya ọ bụrụ na ihe anaghị agara m nke ọma ele anya ọtụtụ ya wụ omume m ma ọ bụrụkwanụ na ọwụghị omume m ọwụhụ agbara na-abịa na-akụgbu gị n'abalị lekwasị ndị itinyere n'ọchịchị maka itinye ezigbo ọchịchị ebe ibi ha emeji obodo ya bara gị na ụmụnne gị uru ihe a niile a na-atụfu oge na-achụgharị ihe na-anọghị ya ị ga-agba afa eme nke eme nke ihe na-egbu Igbo nọ n'ala Igbo and onye ọbụla hụrụ ya ọ mgbe ike dị anyị mgbe anyị mgbe n'ime mmụọ anyị kwete na ole mgbe ọ ga-awụ emecha elekshọn tinye mmadụ ma ezuru ezu ma ezu ha ezu ndị nwe obodo asị ee onye ahụ ga-agara ya oji ya ebido gabara unu oji obi adị unu niile mma echi na Abuja weghaa ya tinye onye ọzọ onye ọbụla alakpuo ọzọ otu onye abịa sị gị ọ divin will onye ọbụla alakpuo elee otu ihe ga-echi dịrị anyị ndị be anyị ife a na-ekwu ka nkụ ekwube ama anakpu mana oge na-achụba n'anya ọsọ anyị ga-ejizi nwayọọ wee wee kpọkọta nke tata mana gee ntị ofu izuụka na-abịanụ anyị ga-abịakwa oge anyị ji abịa ya bụ fraịde a na-abịa bido na elekere isii nke ụtụtụ na naijiria anyị ga-ebido bịakwute unu ya bụ elekere iri abụọ nke anyasị na Central Time Chicago maazị ọbasi o nwere ihe ikpeazụ ị nwere ike ịgwa ndị anyị na mmechi ndị ugbu a ọ ndị ọchịchị na m ga-agwazi maka agwala anyị agwala ndị be anyị anyị ekperele chineke ka mgbazie ndị na-achị ala enyi ma ị zuru ezu ma ị nwetara n'anya ọma ewerela ọchịchị wefee gị n'aka biko eh, lee ndị na-mara ihe ị ga-eme nyere ha aka maka ihe mee n'ala Igbo mgbu eji njijie ọ na-echi gị ka ọ dị ndewo maazị ọkaigbo ihe anyị na-ekwukuru a na-akpọnụ ọ bụkwara maka ọdịmma onye ọbụla bikonụ onye ọbụla saa anya mmiri leba n'anya n'ihe ndị anyị na-akọwa nke ị na-amaghị jụọ ndị maara ka ha kụziere gị esokwala asị asị maka na ọnọdụ a abụghị ihe eji asị asị egbochi ihe a siri ike mana ụjọ atụla onye ọbụla ọ bụrụ na anyị were ezi uche were ezi mmekọrịta were ezi akọ na uche gbakọta aka chụọ ka anyị ga-esi mee ihe a ọ ga-adịrị anyị mma ya gaziere ụnụ. maazị Odeluga ee ndị na-achị Igbo ndị Igbo ozi anya saa unu ee ka ọbala Igbo ghara ịta n'unu n'aka maka na ọnụ bụ ndị ndu aranyela unu ọtụtụ ndụ n'aka unu ejizi ya akpọ ohu ee tata asị osita dị mma ọ dịgaba asị ụtụ amara akpụ ya na gịnị ya na egbe anya n'ọdụ ụzọ amụrụ akpa ogene ya na ọdụ ya na egbe anya n'ọdụ ọ bụrụ na unu amarọ ife unu ga-eme unu akpọkọ ndị mma maka ya ka a chụba anya bụ ewu ojii n'ụtụtụ maka na ụdị ife korona ga-eme ka na-abịa korona gasịa ọzọ na-abịa n'ọkụ ụwa dị ka mbelere ghara indizi dike ka anyị dị nkwadobe maka na agha akara aka o kwesịrị ili daalụnụ daalụnụ mụnwa bụ maazị oke wee na-asị ụnụ na the only um, generational curse bụ na ịkwadoro ndị be gị idoziro ndị gị na ha bi ife dakwasịghị nkịta ị nwere ike ibu ya o wee dakwasị ndị so gị n'azụ mana ka ọ dị ka ọrụ anyị n'ọnụ biko ndị na-enene ya ma na Facebook ma ebe ọ bụla ịfụrụ ya inwe ozi biko mee ka o dute anyị aka gwa anyị nke anyị mejọlụ na nke anyị metalụ Ọ gwaghị ife gị ma na-eche